AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye ọma na-ege ntị ana m ekele gị n'ụbọchị nke taa amakwara m na ihe na-agara anyị dum nke ọma n'ezie ejikwa m obi ụtọ na-anabata gị n'ihe omume nke anyị nwere n'ụbọchị taa nke bụ okwu nke ndụmọdụ nke ezinụlọ dịka anyị na-ekwu okwu dịka anyị na-atụle uche n'ụzọ ndị dị aṅaa ụmụ okorobịa anyị na-enwe ike jiri mee ka ụmụ agbọghọbịa bụrụ ndị echiche ha na-aga akpakọ ọnụ ha eme ihe ha na-ekwesịghị ime ọ ka bụkwa ya bụ okwu nke anyị ji na-aga ma ọ bụ isiokwu nke anyị na-eleba anya n'ime ya gị onye na-ege ntị mara na ụmụ okorobịa ndị a bụkwa mmadụ dị ka gị kama na ọtụtụ n'ime ha bụ ndị nwere nghọta na amamihe ha bịakwute gị nso ha ga-ebido ịkpara gị ụka na-aga na mkparị ụka ahụ iwulite echiche gị na ụzọ nke ha chọrọ ka isoro soro ha na-aga na mkparị ụka ahụ ọ bụ ha nwa bụ ndị ga-ebido ya ọkwa ha nwa ka ị ga na-eso dị ka otu oluokwu ya si dị ndị a bụ ndị ọ dị n'ọbara iji ọnụ ha n'ezie nweta ihe ọbụla nke ha na-achọ mgbe ha bidoro na-agwa gị okwu nke ga-akpọrọ mmụọ gị n'ala na mmekọrịta nke nwoke na nwaanyị akọrọ gị ihe mere o ji bụrụ ihe kwesịrị ekwesị ọ dịghị ihe ọjọọ nke a hụrụ n'ime ya mgbe ha ga-emepe anya gị n'ụzọ dị otu a ọ bụrụ na ịkpachapụ anya n'ezie gị chewe na ihe ha na-agwa gị bụ eziokwu okwu ahụ ga-ebido dabawara gị na ha ma gị onye na-ege ntị achọrọ m ka ịghọta na akpagide ụka ya rue otu ị na-enweghị ike ịnagide gị si n'ebe ahụ sere onwe gị n'ihi na ndị a bụ ndị ire ha dị nkọ iduhie ọbụna onye nke na-achọghị ime ma ọ bụ iso ụzọ ha ọ dụ ndị nke ọzọ na-abịa dịka ha ga-amanye gị amanye na-asị gị ọ bụrụ na ị meghị ya ma chọrọ na onye ọzọ ọ bụ naanị gị lekwa agha ihe wụsị ebe a ọ dịrị m mfe ịnweta onye ọzọ ịma kwara onye a chọrọ iji ụzọ dị otu ahụ wee duba gị na ime ihe nke ahụ ị na-achọghị ime ọ na-achọ ime ka ị marasị ọ bụrụ na ị meghị ihe a ya na-achọ ka gị na ya mee ị ga-abụ onye ga-apụ iche ị ga-anọrọ ọnụ ọ dị onye ọzọ gaje tụpụrụ gị ọnụ ma ọ bụ ma ọ bịakwara n'ụzọ gị ọzọ ya eme ka mara na ọ raghị ya ahụ ya pụọ nga ahụ ugbu a na ya ga-enweta onye ọzọ ị mara na ihe ọ na-achọ mgbe ha chọrọ ịmanye gị n'ụzọ dị otu a gịnị mere ị gaghị ime ka ha mara sị na ọ bụrụ na ha ga-ahapụ gị ka ị zuoro ha ike na ị ga-eme ka onye ọbụla bụ nwa agbọghọ nọ gburugburu ahụ mara ụdị agwa ha na-akpasị gị na ụdị ndụ rere ure nke dị ha n'ime gị onye na-ege ntị o nwere ndị ga-abịa kwee gị nkwa kwee gị elu kwee gị ala ọ bụkwara n'imefu ego ndị ahụ jikekwara imefu ihe ọ bụla n'isi gị ịhụ na ha nwetara gị n'ụzọ ahụ nke ha na-achọ ha gasị gị na ọ bụrụ na ịdịgodiri ime na ha ga-elekọta gị na ha ga-alụ gị na mgbe mbụ mkpebi unu ọ bụghị na unu ga kedụ isi ihe egwu dị na ya ụmụ nwoke ahụ gbajuo ha ha na-achọ ụzọ ha ga-esi nweta onwe ha n'ụzọ ahụ ha chọrọ gị onye na-ege ntị ọ dịghị ụdị nkwa ha agaghị gị ọ dịkwana ụdị okwu nke na-agaghị esi n'ọnụ ha pụta ime ka ịhụ na ha bụ ndị na-enweghị ike ịzọgbu ahụhụ ha ga-agwa gị ihe niile nke pụtara ha n'ọnụ ma mmadụ ole ha na-edowe ihe ndị a ngwa ngwa nke a gasịrị ọtụtụ ụmụ agbọghọ bụ ndị ọ na-amasị ka anyị na-ekwu ha nkwa mgbe anyị na-ekwu ha nkwa obi ha na-abụ ihe jupụtara n'ọṅụ ha ebidolewe gị anya dịka onye nke ekwesịrị ịtụkwasị obi ma lee ya anya n'ụzọ dị otu a onye a na-ekwe gị nkwa na ọ ga-alụ gị ọ bụrụ dịrị na ịtụtụ ime n'aka ya na ọ ga-alụ gị ịhụ na nwa okorobịa dị ka onye nwere ike ilekọta gị anya dị ka onye nwere ike ịlụ gị ma ọ bụrụ na ọ daba otu a ọ na-eche gịnị ka okwu a ọ na-ekwupụtara nye gị m ga-elekọta gị nwa okorobịa anyị na-ele anya ọ bụrụ na asị gị kọwaa ihe dị n'ime nwa okorobịa ma ọ bụ hazie ya dịka isi na-ele anya ọ bụ onye pụrụ ilekọta gị ọ bụdụrorị na nwa okorobịa na ihe dị otu ọ bụ na-agara ya nke ọma gị hụ na o si n'ezinụlọ ji ihe na-enyere ya aka na ọ pụrụ ilekọta gị gị onwe gị ijikere ịba n'ụdị nke ezinụlọ n'oge ahụ ijikerela jikerela ịtụ ime mụọ nwa hụ nramahụ nke dị ya n'ime n'oge ahụ ọ na-ekwu ihe ahụ ụzọ a ka m chọrọ ka ị na-ele anya ma ndị oke iru ụtọ a pụta ka ị were mara na ihe niile onye na-evubi ya bụ nke nwanyị na ngwa ngwa o mechara ya pụọ ma gị onwe gị bụrụ onye na-anọ n'ahụhụ ya na gburugburu ebe ị nọ asị m mm, ị hụkwara na mụ agbọghọbịa atụtala ime onye hụkwa ibe ya avọtụ ya aka ọ dịdị onye na-avọtụ nke nwoke aka ọ bụdo oriri mgbe e mesịrị ka a ga-ama onye ọ bụ ọ bụrụnụ na ikwubeghị ya onye ga-asị na ọ bụ onye a o ndị na-abịanụ n'ụzọ dịka anyị na-ekwu okwu ya dịka a ga-asị na ha nọ na mwute ebe ọ dị ukwuu nne anwụọla m anwụọ ọ bụ gịnị ka ị na-eme ọ bụ gị nwa dewere m n'ọnọdụ a kedu otu ị ga-esi hapụ m anwụọna m ọ bụdụrụ ore naanị otu ugbo biko ka m gwa gị gị onye na-ege ntị ọ dịghị nke ọ nwụrụ ihe ọ na-achọ bụ imejupụta agụụ nke anụ ahụ nke na-agụ ya n'oge ahụ ọ pụtaghị na ọ bụ na o ya na ọ ga-enwụ ọ gaghị eme ya ka ọ ghara ito dị ka nwa okorobịa ọ bụ ọ gaghị anapụ ya izu ọbụla ma ọ bụrụ na o meghị ya ọ gakwanụ eme ya ọrịa ọ gakwa na-eme echiche ya akpọkaghị ọnụ n'ihi ya lepụ anya n'ihu gị onye na-ege ntị hazie okwu ndị a dum ndị ire ha bụ nke jupụtara n'ihe ụtọ mgbe ha na-abịa n'ihu gị mana na ịbụ nwa agbọghọ nke ekwesịrị ịkwanyere ùgwù ma ọ bụrụ na ịpụta n'ọha gburugburu ebe ibi ekwesịrị ịkwanyere gị ugwu ọ dị nwa agbọghọbịa ọbụ nwa nwokorobịa ọ bụ hụtara mgbe gara aga si na ihe ya masịrị ya na ọ chọrọ ịlụ ya ị maara ihe onye nwa agbọghọ bi n'ụlọ ya kwuru mgbe nwa agbọghọbịa sị na a ga-agwa onye ya bi n'ụlọ ya na ya chọrọ ịlụ di onye o bi n'ụlọ ya sị okporo ụzọ a niile ha bi na a ga-ahọta ụmụ agbọghọ ole dị ka nwa n'ebe a niile nke a nyere nwa okorobịa mgbamiume o nyere ya mgbamume kwasie ya obi ike ịhụ na onye nke ọ na-eleba anya n'ime ya ga-abụkwa onye ga-enyere ya arị aka otu a ka m chọrọ ka unu na-eche echiche na-akpakwa agwa nke kwesịrị ekwesị ezi enyi m na-ege ntị gbara ekwensu ọsọ ee onye ọbụla nke na-ana akpa agwa Chineke nwere agwa ekwensu gbara ya ọsọ ka ị wee keta ndụ ebighị ebi a na-ekelela onye okenye eze nlewemchi onye nyere anyị ozi ọma nke ezinụlọ na-adụ anyị ọdụ ndị ụmụ nwanyị na-asị ka anyị gbara ụgha ndị ụmụ nwoke na-atụrụ anyị ka anyị gbara ya ọsọ ka anyị wee keta ndụ ebighị ebi ọ ga-adịrị anyị niile mma n'aha jizọs amen imela onye okenye anyị na-arịọ ka chineke gọzie gị ka chineke gbaa gị ume gị na ezinụlọ gị n'aha jizọs onye ọma na-ege ntị ka anyị nọ nwayọọ mgbe anyị ga-anabata ndị ọbụ abụ anyị ndị ga-enye anyị abụ ọma nke ga-ewuli mmụọ anyị ma gee ozi ọma nke siri n'ime akwụkwọ nsọ si anyị ekelela ndị bụrụ anyị abụọma nke taa onye ọma na-ege ntị enyi ọma m abụọma nke taa bụ ozi ọma n'onwe ya amaara m na Chineke ga-eme ihe rịba ama n'ime ndụ anyị na abụọma nke anyị nụrụ taa ka anyị deredu mgbe nwanne anyị nwanyị onye mgbasa ozi Queen Grace Okechukwu ga-enye anyị ozi ọma nke sitere n'akwụkwọ nsọ imeela chineke nwere oge n'ihe ihe niile imeela chi nke hụrụ ndị ya n'anya imeela onye anyị na-echere mgbe ya oge awa ọma ha bịakwala ọzọ anyị ji aṅụrụ mmiri ndụ site n'okwu gị mmụọ nsọ arịọkwa m ọzọ gị bịa gbajuo m n'ike gị gbajuo m n'ume gị adịghị m ọcha sụchaa m dịka akwa ka m dị ọcha mmụọ nsọ gị kwụ site n'ọnụ m ka ọ bụrụ ngọzi nye ndị gị n'aha jizọs kraịst bụ onye nwaanyị amen isiokwu nke nwetara n'oge awa a bụ nke mkpọkwasara na mgbe ya na mgbe ya ebe anyị ga-ewekwara n'ihe ọgụgụ anyị bụ n'akwụkwọ eklesiastis isi atọ amaokwu nke iri na otu ebe ahụ na-asị otu a akwụkwọ eklesiastis isi atọ amaokwu nke iri na otu ihe niile ọ bụla ka o meworo ka ọ maa mma na mgbe ya ọzọ mgbe ebi ebi ka o tinyewekwara n'obi ha ihe niile ọbụla ka o meworo ka ọ maa mma na mgbe ya ebe ahụ ka m chọrọ iwere isiokwu m ọ bụ gịnị na-eme gị ị naghị echere mgbe chineke ọ bụ na ị matabeghị na akwụkwọ nsọ agbala gị m ugbu a sị na mgbe ya na ihe niile ọbụla ka chineke na-eme ka ọ dị mma ihe o dị ka ihe adịghị mma bụ na o rubeghị mgbe chineke ihe oji dị ka ego ị nwetabeghị ego ịkpatabeghị akụ otu na-atụ anya ọ bụ na o mgbe chineke <laughs> ihe oji dị ka ị nọ ekwensu a na-achọ inye gị aha na-abụghị aha gị nwaanyị aga ọ bụ na o mgbe chineke <laughs> ihe oji dị ka a na-akọ gị ọnụ ihe oji dị ka akụkọ ọlụ otuto gị niile ka ọ dị anya ọ bụ na o rutebeghị mgbe chineke dị ka nwa chineke mgbe oge ya ruru anya mmiri gị niile ga-aghọrọ gị ọchị mgbe oge ya ruru ihere gị niile ga-akwụsị mgbe oge ya ruru ọbụna mmehie agaghị egbochi ọlụ chineke na ndụ gị mgbe oge ya ruru ndị kọrọ gị ọnụ ga-abịa jụọ gị eo ekele dịrị gị eleghị ebe chi gị ọbụla mgbe oge ya ruru ndị na-amaghị chineke ga-esite n'aka gị chọrọ ịmara chineke akwụkwọ nsọ si ma ngwa gị na ihe niile ọ bụla ka ọ na-eme ka ọ dị mma mgbe oge ya ruru oge anyị abụghị oge nke chineke anyị na-achọ ihe niile n'oge nke anyị anyị echezọ na anyị nwere chikere anyị onye nwere mgbe na oge n'ihe niile ee nwanne m nwoke jehova na-eme ka ịbụba ya karịa jehova na-eme ka ịbụba ya karịa na ndụ anyị naanị mgbe oge ya dịrị jehova bụ chi nke na-eji oge arụ ọrụ jehova bụ chi nke na-eji oge arụ ọrụ na-agbanyeghị ihe niile na-abịa na ndụ gị ị jụọkwala chi gị si ele gị mgbe nke gị ga-eru mgbe oge ya ruru chineke ga-agọzi gị karịa chineke chọrọ ibuli gị elu ọ ga-esite n'aka ndị iro gị bulie gị elu chineke chọrọ ime gị ka ọnọchị wa gị ọ ga-eme ya n'ụzọ na-ịtụ gị n'anya anyị maara ka chineke nke na-esite n'ebe ikpofu ahịa bụ n'isi ụmụ ogbenye elu ee a na-eme nke naanị mgbe oge ya ruru mgbe oge ya ruru anya ndị iro gị niile ga-ekpu isi mgbe oge ya ruru a ndị iro gị ga-akpa isi ala nye gị mgbe oge ya ruru ihe niile ga-alụkọ ọnụ n'otu iwetara chineke ezi otuto site na ndụ gị ee eh, mgbe o ruru oge ya ruo na ndụ josef anyị maara akụkọ ahụ nke ọma josef bụ onye ụmụnne ya jiri akpọrọmasị ree pọtife goro ya nwunye pọtife were amaghị chineke tinyekwa ya n'ụlọ mkpọrọ ihe ndị anyị ka jehova gbara nkịtị n'ihi na ọ maara ebe o du ya na-aga kama mgbe oge ya ruru ọnọdụ anya mmiri na ihe isi ike niile a na-agbanyeghị ọtụtụ arọ ọ tara ahụhụ mgbe oge jehova ruru josef bụ onye ndị ụmụnne ya bụ ndị iro ya bịara bịa kpọọ isi ala nye ee eh, jehova na-ekwe anyị nkwa na akwụkwọ aza ya isi iri anọ na abụọ amaokwu nke asatọ ọ sị na ya onwe ya bụ jehova na nke ahụ bụ aha ya na ya agaghị enyekwa onye ọzọ otuto ya ee m gaghị enyekwa arụsị apịrị apị otuto m ihe ọ bụla na-abịa na ndụ gị ime gị ka inye ya otuto chineke chineke si ee nwa m atụkwala ụjọ na enwere m oge ihe niile mgbe oge m ruru aga m eme ka ihe niile dị mma na ndụ gị mgbe oge m ruru aga m eme ka ihe niile dị mma ọ bụ na ebi na-ejere m ozi mgbe oge m ruru aga m eme ka ihe dị mma ọ bụ na ọchịchọ obi gị niile hapụ lekwasịkwanụ m anya n'ihi na abụ m chi nke na-eji oge arụ ọrụ ana m eme ihe niile na mgbe m mgbe oge m ruru aga m eme ka ihe dịrị gị mma mgbe oge anyị ruru eziokwu ọ dịghị ihe ọbụla pụrụ igbochi ọrụ chineke ebe ọbụla ị nọ ebe ọbụla ị nọ ọ dịghị ihe ga-egbochi ya ebe ọbụla ị nọ mgbe chineke chọrọ icheta gị eziokwu ọ ga-ncheta chineke ọrụ ọma ya ga-abịa n'isi gị ebe ọbụla ị nọ ọ bụrụ na ị gụọ akwụkwọ aza ya isi iri isii amaokwu nke iri abụọ ruo na iri abụọ na abụọ ọ sị na anyanwụ gị agaghị adakwa ọzọ nke a bụ naanị mgbe oge ya ruru anyanwụ gị niile agaghị adakwa ọzọ ọnwa gị agaghị ewepụkwa onwe ya n'ihi na jehova ga-aghọrọ gị ihe mgbe oge ya ruru ọnụ ọchị ga-awa gị n'ọnụ mgbe oge ya ruru ndị niile kwara gị emu ha ga-abịa kpọọ gị onye ezi omume mgbe oge ya ruru site n'ugbo arụ mgbe niile ebighị ebi alaka nke akụkụ niile chineke ga-eme ka ọ maa mma naanị mgbe oge ya ruru mgbe oge ya ruru akwaza ya isiri isi ya maokwu nkiri abụọ na abụọ si na onye nta n'etiti unu ga-aghọkwa nnu mmadụ na ọgụ iri mgbe oge ya ruru onye dịkasịrị nta ga-aghọkwara unu mba nwere ume mụ jehova ga-eme ya ka ọ bịa ọsọsọ na mgbe ya naanị na mgbe ya tụkwasị jehova obi na mgbe ya ọ ga-eme ka ihe niile dị mma ka chi gọzie gị Unu anụla ozi ọma, unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu. Adventist World Radio ka ozi na-abịara unu. Adventist World Radio ka ozi na-abịara unu. onye kere eluigwe n'ụwa bụ chineke nke oge ọ na-eme ihe n'oge ya onye ọma na-ege ntị chere ma kwere na chineke chere ma kwere na chineke onye na-efe chineke ga-enwe olileanya n'ime chineke chineke okwu ya bụ e na emen ihe ọ bụla o kwuru ka ọ ga-eme ma anyị ndị mmadụ na-achọ ka ihe na-eme n'oge nke anyị chekwuta na chineke kere mụ na gị chineke amaala ihe dịrị anyị mma chineke ga-eme ihe dịrị anyị mma n'oge ya chere ma kwere ọ ga-adịrị gị mma gị onye na-ege ntị anyị ekelela nwanne anyị nwanyị onye chineke na-enye izu ọma ka o wee na-agbasa ozi n'oge a Queen Grace Okechukwu imeela n'ozi ọma nke taa ekpere mbụ ka na ya Chineke na ngọzi nke Chineke nọnyere gị ma na ezinụlọ gị ma onye gere ege ka Chineke gọzie gị otu aka aka nji na-ekele ndị nyere anyị abụọ ma nke taa abụ na-echekwutara anyị na oge Chineke ka mma kwere ma chere Chineke ga-eme ihe eriba ama n'ime ndụ gị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma maọbụ na ọ dị ajụjụ nke ị chọrọ ka anyị leba anya ma ọ bụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ ma ọ maọbụ onye ga-ekpere gị ekpere na ihe ngabiga nke ị na-agabiga n'ime ụwa kọrọ anyị n'ekwentị na nọmba nke a 07063637224 6367224. email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at com awrnigeria at com chekwutakwa itinye adreesị a awr.org gị tinye asụsụ Igbo ka ị wee gee ozioma nke nụrụ taa awr.org gị tinye asụsụ Igbo ka Chineke dozie okwu ya imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa wo